AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na ege ntị unu abịala obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ama m na ịhụ na ya chineke na-aba ụba n'ime ndụ anyị ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-eleba anya n'okwu nke ndụmọdụ nke ụbọchị taa na akwụkwọ abụọma iri anọ amaokwu nke mbụ na nke abụọ elesịrị m anya jehova ike o wee tọọrọ m ntị ya n'ala nụ ntịkụ m o wee mee ka m si na olulu mbibi na apịtị nke ụrọ rigopụta o wee mee ka ụkwụ m abụọ guzo n'elu nkume dị elu ọ na-eme ka nzọmụkwụ m niile guzosie ike amen ezi enyi m ọma na-ege ntị ka anyị were obiọma gị abụọ nke si n'olu ndị ates kwaya adventist technical secondary school na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụọma ndụmọdụ ọma ka anyị gbalịa wedo onwe anyị ala site na chineke ga-ebuli anyị elu n'aha jizọs amen ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs ndị ates secondary school chineke gọzie unu ụbọchị izu ike izu ike chigharịa iweghara ime niile n'ụjọ na-atọ gị ụtọ n'ụbọchị nsọ

nsọpụrụ ihe nsọpụrụ nsọpụrụ ihe nsọpụrụ ọ̀tọ̀ gị seventh adventist church kwaya ụmụọka ya township unu emeela na abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gbaa unu ume n'ime ụwa amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi nke ga-ewuli mmụọ anyị nke ga-enye anyị obi ụtọ n'ime kraịst onye kwesịrị ntụkwasị obi eze nye ndị eze niile anyị ekele gị n'ihe mmeso ọma nke imesoworo anyị n'ihi ihe oriri kpuchie ọtọ nkwado nke na-akwado anyị site n'ike gị ịgbasa ozi gị na ikuku onye nwe anyị ka okwu ndị a bụrụ nzọpụta nye mkpụrụ obi ndị nabatara ya ka ụbọchị nke gị onwe gị ga-ezute kraịst n'ubi a ịlụgharị ọlụ na nwegharị ka ndị gị bụrụ ndị azọpụtara azọpụta na ha jizọs onye nwe anyị ụbọchị taa dị ka ọ bụ site n'ike gị ka ụmụ gị na-erudata n'ige ntị na nghọta na nsoro ọmụmụ nke okwu gị binyesiara ndị gị ike mee ka okwu ndị a bụrụ okwu nke ga-enwe ntụlite n'ime ụmụ gị ọzọ ana m akpọbata ọ na-anabata ndị enyi anyị ikwu n'ibe anyị ndị ọ na-amasị ndị nwere ịhụnanya n'ime okwu nke onye nwanyị ka anyị kparatakwa ọzọ taa ịga n'iru n'okwu ndị onye nwanyị chọrọ ime ka anyị ghọta n'ụbọchị taa anyị ga-akpọkwa oku site n'okwu nke onye amụma izikel na isi nke asatọ anyị ga-akọwapụta ihe ha nke dị mkpa ihe ha nke anyị na-ahụta ịkpọ asị nke onye nwanyị kpọrọ omume ndị dị otu a na ịla n'iyi ka onye nwe anyị kwadebere nye ndị na-eme omume ndị dị otu a ihe o si dị mkpa na anyị ga-akpọlite akọluche anyị rue n'ebe a n'oge awa bụ na ọtụtụrụ ihe ndị a nke chineke anyị kpọrọ asị nke ahụtawori n'ụwa na ọtụtụ ihe ndị a abanyewo n'ụlọ nsọ nke chineke ke na-ebuda ike nke onye nwanyị na-eme ka ịdị ọcha nke nzukọ rapụ izu oke ebe anyị na-ekwu okwu ya bụ ihe ha nke eji na oyi ha dị iche iche na-eme na-edobe na-akachido ya akara na-egosi na ọ bụ ezi ihe na ọ bụghị ezi ihe ọ bụ ihe kwesịrị ka ahụ n'etiti ụmụ chineke ị ga-ajụ onwe gị ajụjụ gịnị mere ihe ndị a si dị n'etiti ụmụ chineke ma ọ bụ na nzukọ nke chineke na amaokwu nke ise na akwụkwọ izikel n'isi nke asatọ nke a bụ okpoku nke chineke kpọrọ ezikiel ka o nwee ike welie anya ya ka o wee lekwasị n'ugwu wee weliekwa anya ya lekwasịkwa ebe esi abata n'ụlọ ukwu nke onye nwanyị ka ọ hụ ihe dị iche iche ihe arụ dị iche iche ka a na-eme n'ebe ụlọ nsọ nke onye nwanyị dị ihe ndị pụrụ ime ka mmadụ tụgharịa echiche jụọkwa ajụjụ onye nwanyị ọkwadokwara kwadokwara ntọala ndị a na ihe omume ndị a ndị mmadụ ndị na-efe chi anyanwụ na ụdị dị iche iche abanyewo n'ụlọ nzukọ weta ihe arụ dị iche iche ime ka ụlọ nsọ nke chineke bụrụ ihe na-adịghị ọcha na ihe na-ezughị oke ihe ndị a na-ewute chineke anyị ọ dịghị eme ka obi chineke tọọ ụtọ mgbe onye nwe anyị na-akpọ izikel oku na-enye ya ntụziaka ndị dị otu a na amaokwu nke asaa ka onye nwanyị si izikel banye site n'ọnụ ụzọ nke ulukwu nke chineke na ị ga-ahụ ohere ihe dịka olulu maọbụ olulu nke egwuregwu nke nọ na ụlọ nke onye nwanyị mgbe izikel weliri anya ya elu n'ezie ọ hụtara onye nwaanyị si ya ngwa gaa n'omimi gaakwa n'iru ị ga-ahụkwa n'ọnụ ụzọ mbata ị ga-ahụkwa ihe arụ dị iche iche nke a na-eme ebe a nke na-egosi na ụlọ nsọ nke chineke adịkwaghị ọcha degwere na ihe omenala ha dị iche iche bata n'ụlọ nsọ nke onye nwanyị onye nwanyị si na-eji ihe ha nke na-akpụ akpụ ihe ha nke dị ka anụ ọhịa dị iche iche ihe dị ka ihe arụ nke a na-akpọ mmụọ dị iche iche na-abata n'ime ụlọ nsọ nke chineke nke na-egosi na enwe na ụzọ mba onye nwe anyị nyere ntụziaka na igwe ndị gwara ụgwa nọzi na nzukọ ndị na-enweghị obi nke ịghọta na ịsọpụrụ chineke na ido n'usoro ntụziaka nke chineke ọtụtụ ndị na-eme ihe ndị a bụ n'obi na chineke ajụwo ha ọbụna na chineke echezọwo nzukọ ya mana ana m achọ ime ka anyị ghọta n'ezie na akwụkwọ nsọ si ofu onye nke yara chineke kwụ na ọ bụ ụbarada mmadụ ọ bụgodị na ọ bụ ofu onye nke nọ na nzukọ na-eme ihe chineke chọrọ ma ọ bụ okenye nwoke ma ọ bụ okenye nwanyị ma ọ bụ onye amụma ma ọ bụ onye a na-edu edu mgbe ọ na-eme ihe nke chineke chọrọ na onye nwe na-anabata ya gaa n'iru gụọ ebe a gụọ ya rue n'amaokwu nke iri na asaa iri na asatọ na akwụkwọ Ezikiel 8 ị ga-aghọta ị ga-achọpụta ị ga-ajụkwa ajụjụ ị ga-enwekwa nkọwa ị ga-enwekwa ntụziaka mgbe ị na-eme nke a mgbe ị na-achọpụta ihe ndị a gbaa ọsọ gbapụ n'iwe nke Chineke gbakwuru kraịst ka onwe ike sachaa gị ka onwe ike napụta gị ka onwe ike nwee obi ọmịiko na obi ebere ichedo gị dịka onye kwesịrị ntụkwasị obi ịba na eze n'ihi na n'ezie ọkụ ala mmụọ bụ ezie eluigwe bụkwa ezie ma ọ ga-adị n'aka gị na n'aka nke onwe m ịhọrọ ma ọ bụ ịrọrọ nke kachasị mma mana n'ịhụnanya na obi ebere nke chineke oku anyị bụ ka anyị rọrọ ime ihe chineke chọrọ ka onwe ike dịrị anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị. eme onye mgbasa ozi chukwuemeka ngozi aja imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị ka anyị kpaa agwa ọma ka anyị bụrụ ụmụ chineke n'ihe ọbụla nke anyị na-eme anyị chọrọ iwere ohere ọma kelee nwanne anyị nwoke silvesta onye kpọtụrụ anyị site na bapok University Ogun steeti imeela na-akpọtụrụ anyị ma ajụjụ nke ị na-ajụ obi dị anyị ụtọ na-ekpekwa ekpere ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-enye gị mmụọ nsọ nke ga na-eduzi gị n'ụbọchị niile nke ndụ gị ka m kelekwa nwanne anyị nwoke ike onye kpọtụrụ anyị site na kaduna steeti ọ na-ekwu na ihe na-adị ike n'ebe ahụ ma na-arịọ gị onye ọma na-ege ntị na-etinye ụmụnna anyị nwoke na ụmụnna anyị nwaanyị ndị nọ na kaduna steeti na ekpere ka chineke nọnyere ha ka ọ gbaa ha ume ka ọ na-edu ha n'ihe ọ bụla nka ha na-eme ka anyị kelee nwanne anyị nwaanyị chioma onye kpọtụrụ anyị site na port harcourt naijiria ekpere anyị bụ ka ịhụnanya chineke bara gị ụba n'aha jizọs amen nwanne anyị nwoke kasimia ajiegbu mkpọtụrụ anyị site na kaduna steeti naijiria arị ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ na-agba gị na ezinụlọ gị ume n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele nwanne anyị nwoke chukwu emeka onye kpọtụrụ anyị na enugu steeti arị ekpere anyị mbụ ka chineke zaa gị ekpere niile nke ị na-ekpe n'ime ndụ gị n'aha jizọs amen unu emeela onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị anyị ga-ekele ụmụnna nwaanyị na ụmụnna anyị nwoke ndị kpọtụrụ anyị n'izu na-abịa abịa ma ugbu a kọrọ na anyị n'ekwentị na 07063637224 ọ bụrụ na ị nwere ajụjụ nke chọrọ ka anyị leba anya 07063637224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtkọm maọbụ awrnigeria at gmail com unu emeela na-akpọtụrụ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo